ministri na-ahụ maka nchekwa nke Colombia wetara na pasentị iri nke ahụ na-ebugharị otu narị nde pesos (maọbụ US dọla nde).